ǹdeèwonù o nwere ife ejije ife onyonyo unu n'anya unu gà-àfụ ya ọ na ème kịta m ga àchọgodu ka unu tinye anya wetuo mmụọ gị ana nenegodu nya bụ ife onyonyo fa akpọrọ ya jenda swap ka anyị nenegodu nya bụ ife onyonyo anyị chigatazie ka anyị wee tinye nya bụ okwu ọnụ ka anyị jee na ka anyị pụta you look hot baby oh, bunch of ladies beautiful ladies all right baby bunch of baby girls oh, my You look hot. Oh my god. Oh my god. Thank you oh my god. Woo! David, even you said follow. Oh god. They are all gone. You guys are gone. You guys are gone. Bro, face me, Baba. Face me. Oh my god. No, you got it. Mụ na-afụgo n'ihe nọọ o si ebido. Aka na-ekwu na ana na-ele ọkụ. A na-emewanye nke a na-emewanye na-aga n'ihu. Aka na-ekwu na a ka na-achọ ka a ga-esi gbujuo ana na-ele ọkụ ụmụ anyị na ụmụnne anyị jezie n'ụlọ akwụkwọ ha ga-amụta akọ na uche edunyelụkwa ka ha jee n'ụlọ akwụkwọ jee mụta a na-amụzi ife ọzọ onye nkụzi dụnyere nwatakịrị jelu n'ụlọ akwụkwọ ka o jee mebe ife dịka ife onyonyo a ụnụ na-afụ nya ụmụ nwoke ewepụta ụbọchị ụmụ nwoke ga-eyiri yi akwa kee ekike ejiji mee omume ka ụmụ nwanyị ụmụ nwanyị eyila akwa kee ekuke ji ejiji mee omume ka ụmụ nwoke kedu ife ya bụ onye nkụzi bụ n'obi ndị okenye ga-afụchakwa ụdị ife a ka ọ na-aga kịta onwekwa onye ga-etinye ya ọnụ onwekwa onye ya ekwu okwu onye ọbụla agba nkịtị mgbe ọ ga-emebibesie ife n'ọdụ n'ihu anyị ebido ịtụ onwe anyị aka okeke tụwa oke afọ aka oke afọ atụwa okeke aka mgbe anwa ife emebichago ife dị iche na amụrụ nwatakịrị ya bụ nwatakịrị bụrụ nwoke na-eme ka nwaanyị nke anwa gị iche ịmarụ na akara o ji ụwa ịmarụ na ekele chi o ji wee bịa ụwa ịmarụ na ọkanya na chi esi wee kpa nke ahụ dị iche ife dị iche dụkwazi na amụọrụ nwaanyị ọ na-eme ka nwoke ịmarụ na ọkachi esi kee, na ya ata nwatakịrị ụta na ọkachi esi wee kee ya ọpụta ụwa kama na ọ bụ nwatakịrị a mụọla ọ bụrụ nwoke o zuo oke na nwoke ọ na-eme ka nwoke nne na nna zijezie ya n'ụlọ akwụkwọ ka o jee mmụta akọ na uche oluzie hapụzie akọ na uche ekwesịrị ịkụziri nwata akwụkwọ kụzibezieri ya ọ bụrụ nwoke ya na-eme ka nwaanyị ọ bụrụ nwaanyị ya na-eme ka nwoke na-eji ejiji ka nwoke na-akpa akparụmagwa ka nwoke ndị okenye ndị nne na nna nechaa ụdị a gba nkịtị ya bụ ife na-ewigharị n'efere mba ụwa a na-achị ọchị na-amụ amụ a ka na-ekwukwa na ife emebigo amakwa m ka ọ ka ga-adị n'ọdụ n'ọdịnihu mana asị m ndị enu na ndị ana meela anyị ebere nyela anyị aka ka m ka kwudebegodi ya etu a ada ndị gboo ka emesịa